Ụzọ ife ise nwere ike ibute n'ọlụ mmụọ ị na-arụ aha aga aga maọbụ na ọrụ mmụọ ị na ndụ gị agaghị aga bụ nke mbụ bụ ndị amoosu ndị amoosu na-agbachu ọrụ mmadụ ọ ya na-ebute na ọ bụrụ na onye na-arụrụ gị ọrụ rụchalụ gị ọrụ ibido fụwa ife ọrụ alụrụ gị ọ gaa otu ụbọchị maọbụ mkpụrụ ụbọchị na-abụ maọbụ otu izuụka maọbụ izuụka na-abụ ya bụ ọlụ ada mmiri nya ifudebe ya bụ ife ọlụ ahụ alụọlụ gị ịmalụ na ndị amụosu ejego gịnị ejego bie ya bụ ọrụ aka ọ ya ka o ji dị oke mkpa na tupu ịlụwa ọrụ ịkaba ahụ nyochaa onwe gị ka ịmalụ na ndị amoosu ọnọ gị nso malụ na ndị amụosu a na-ebikasị gị aka ọ bụrụ na ife ndị a na-eme gị ọ ya bụ na alụsị alụ gị ọrụ ọlụ ahụ alụọlụ gị adaa mmiri ị na-ebe akwa na alụ alụọlụ gị ha aga ụfọdụ nwere ike isi kedu ife merụ ndị amoosu ga-ejiri nwee ike ịgbachu ọlụ mmụọ alụọrụ gị azịza m ga-aza gị ebe a bụ na ọ bụrụ ife niile ka a na-agba n'anwụ ọ ya ka o jide oke mkpa na tupu onye na-alụrụ gị ọrụ alụbalụ gị ọrụ na ọ ga-ebu ụzọ nyochaa ọfụma mara ife dụgasị n'ime ndụ gị wee mara nke kwesịrị ka e buru ụzọ mee na nke kwesịrị ka ọ na-esota nwanne ya a ga-eme ma nke kwesịrị ka ọ bụrụ nke ikpeazụ a ga-eme ka nka jedobegoro ebe a n'ife gbasalụ ndị amoosu maka na ọ bụrụ ife niile ka a na-agba n'anwụ nke abụọ bụ iji ngwongwo ezughị oke wee rụọ ọrụ ọ bụrụ na e enwelu ọrụ ọbụla ị chọrọ ịlụ maọbụ a na-alụ ọrụ gị o wee bụrụ na ngwongwo eji kwesị iji wee lụọ nya bụ ọrụ oke ọ ya bụ na arụcha ọrụ ahụ ọrụ ahụ adaa mmiri ọrụ ahụ adaa ibube ọrụ ahụ a na-ada ekwọkwọ ekwọkwọ ọ maka na ngwongwo kwesịrị ka e wee lụọ nya bụ ọrụ oke ọzọ dịkwa ka nwanne ya bụ iwelu ngwongwo ekwesịghị ka e wee lụọ ọrụ ọlụ ahụ ya na-alụrụ gị wee lụọ nya bụ emekwa nya bụ eme gịnị agbachuo ya bụ na alụchalụ gị ọrụ ya na-afụ ife ọlụ alụrụ gị onu ụmụnne m nke ịtọ bụ adịghị ọcha abịa n'ife gbasalụ adịghị ọcha a ọbụlọ ịdị ọcha nke anụ ahụ ka anyị na-ekwu okwu ya ịdị ọcha nke a na-ekwu okwu ya bụ ịdị ọcha nke ime mmụọ ọ ya bụ nke a na-ekwu okwu ya abịa n'ife gbasara ịdị ọcha a ma gị nwa a na-alụ ụlọ ọrụ kwesịrị ịdị ọcha ma onye nke na-alụ ụlọ gị ọrụ kwesịrị ime gịnị ịdị ọcha ka m mụọ ụnụ na-abọ ma onye na-alụ alụ ma onye a na-alụ ọlụ alụ wee nwee ike ịkwudo taa wee lụọ ọrụ lụruo onye n'isi maka na ụlọ mana mmụọ anaghị anọ ebe ruru unyi ya bụ a na-ekwu okwu ịdị ọcha anụnwa ọ bụrụ ịdị ọcha nke anụ ahụ ka a na-ekwu okwu ya ma gị kabakwa ahụ ka ịdị ọcha nke anụ ahụ ma dịkwa ọcha nke ime mmụọ ife dị iche iche nwere ike ibute na mmadụ adịghị ọcha nke ime mmụọ ọ bụrụ na ịbụ mmadụ na-eme mpiogharị nya ibituo nya ibituo nya ama m aji m aka na ụlọ ma ife na-ekwu nya isi na nkechi pụta ịbanye na adaọra isi na emeka pụta ịbanye na chibụike ike mhm, ọnya bụ ife a na-ekwu okwu ya onye a bụ mmadụ adụghị ọcha ahụ a na-ekwu okwu ya ọkachasị ọ bụrụ na ị bụ onye ọrụ ọ bụrụ na ị onye ọrụ kaba ahụ na-edebe onwe gị asọ ka nkakwudebegide ebe a ya bụ ọ bụrụ na gị nwa na-alụ ụlọ ọrụ adịghị ọcha ma onye nwanụ na-alụ ụlọ gị ọrụ adịghị ọcha ọya bụ na arụcha ọrụ a na-akọ na ọrụ ahụ alụrụ alụ agahụ aga na ọrụ ahụ alụrụ alụ na ọ pụtaghị ife na ọrụ ahụ alụrụ na-apụghị ife ọ ife ndị a na-eso na-ebute ewezụga nke mmadụ ịpịogharị enwekwara ọtụtụ ife dị iche iche na-ebute na mmadụ adịghị ọcha dịka ite ime ka anyị sụọ ya n'asụsụ Igbo ite ime abịa n'ife gbasara ite ime a ọtụtụ ndị ka a ga-abụ asị ha ha jee kpụọ alụ ite ime Fa na-aṅụ iyi na fa etenụrọ ime ngwa gee ntị ọ bụrụ na itenụrọ ime na ndụ gị ijikwa n'aka na ịnọbụghị ebe a na-agba izu ite ime ọ bụrụ na ịnọbeghị ebe a na-agba izu ite ime ijikwa n'aka na mmadụ etechabeghị ime bịa kọịrị gị ya na ntị ọ bụrụ na mmadụ etechago ime kọịrị gị ya na ntị ma ị gbapụghị n'aka onwere ka isi were ọnụ gị wee gbara onwe gị ifekwa iji ọnụ gbara onwe gị bụ nne maọbụ nna na ife ihe mere adị ọkwa mma mgbe ahụ kwuru okwu a mmụọ na mmadụ anụgo onu gị marụ na bụ ya bụ ife eme ọzọ dịkwa ka nwanne ya bụ ọ bụrụ na ịtụnyego ego n'ife gbasara ite ime nke a na-enyekwa nsogbu maka oge ncha onye ahụ a na-aṅụ iyi na ya atụnyebeghị ego ngwa gee ntị onye chọrọ ime ụdị ife a nwere ike bịakwute gị si gị nwanne m nwoke nwanne m nwaanyị gị gbazinyelu m ego maọbụ na achọrọ m onyemaka nyelu m aka n'obi ọcha gị iwere ego nye ya si ya nne ngwa gaa rie nri nne ngwa diwere nke a ife ọbụla o zuru gị were ya mee sọsọ ya bụ onye na-alụ gị ego ahụ ma ife o ji ego ahụ wee mee o were ego ahụ jee mee ụdị ife dị ịtụ anwa nwanne m aka gị abago ya ọzọ dịkwa ka nwanne ya bụ na mgbe ncha ekwutere okwu ite ime a ụmụ nwoke na-asị na ụmụ nwaanyị ka a ya na-akọrọ ụdị akụkọ ahụ nwanne m ọ bụrụ na nwaanyị etego olu gị ime ọsọkwa ya malụ ọsọkwa ya amaghọ ị ga-akpụ alụ wee dịrịzịa wee gabagharị ife ọzọ nwekwara ike ibute na mmadụ adụghị ọcha bụ mmụọ ịgba mmadụ ọchụ maọbụ mmadụ ịgba mmadụ ọchụ ọ bụrụ kịta na itinyego aka n'ife gbasara imebi mmụọ maọbụ na ezinụlọ gị etinyego aka n'ife gbasara imebi mmụọ ikekwe ori mahọ ọ bụrụ nne gị maọbụ nna gị tinyere aka n'ife gbasara imebi mmụọ ya bụ mmụọ agbazie ezinụlọ ahụ ụchụ ife ndị a bụ ife na-ebutegasị na mmadụ adụghị ọcha ya bụ adụghị ọcha nke ime mmụọ ka anyị na-ekwu okwu ya ọzọ dịkwa ka nwanne ya bụ mmadụ ebidogho ebe kwesịrị ka o bido ọ bụrụ na ijee na nke dibịa nwamba afa maọbụ dibịa na-arụ ụlọ gị ọrụ o wee hapụ ebe kwesịrị ka o bido na-akọzi akụkọ ga-abalụ nyanwụ uru ọ ife ndị a ga-ebute na ịlụcha ọrụ ọma nga aga ife izizi mmadụ kwesịrị ime na ndụ ya bụ ime ife gbasalụ chi gị onye ụwa gị ịmalụgodo onye ịbụ ebe ahụ ka ị kwesịrị ibido karịzie ori na-agbachala afa onwe ife dị oke mkpa na-apụta n'isi gị nwa ọsọ gị asịsị gbapụgodo ọsọ ka eje mee ife dị etu a karịsịa rịma nke anwa ọzọ dịkwa ka nwanne ya bụ na tupu ị na-alụ ọrụ bụrụ nke ise kaba ahụ ka ị gbaa afa ọfụma gbaa njụ ọfụma jee ọha ajụjụ ọfụma maka na ndị be anyị tụrụ inu si na ọ bụrụ na ịgba afa abụọ aghụghọ na dibịa ma ndị be dibịa ibe ka ọ gbara ya afa maka na ụnụ mana dibịa ha agwa onwe dọkịnta anaghị abụ azụ ya anya hmm? onye na-ede ọha ajụjụ anaghịkwanụ anwụgbuo ndị be anyị si na ife ike aha eme onye na-ede ọha ajụjụ dị deemenụ ụmụafọ Igbo nke onye chi nyazelu ada ndị gboo bụ ka emesịa